biko ife anụnwa ụfọdụ ụmụ nwoke na-eme ụmụ a na-emekwuye ọ bụrụ na ụmụ nwaanyị na-eme ya ịgwa m n'ebe a na-edepụta ebumnobi ka ụmụ si eme nkefa maka na achọọ m ịma ọ wee bụrụ gịnị omume ọtụtụ ụmụ nwoke na-emeso n'ihe gbasara nri a na-eri n'ọnụ ya na ihe gbasalụ mmekọrịta na nwoke na nwaanyị ya na na di na nwunye hmm. ọmụmaatụ ọ bụrụ na nwoke ejighị ego ikekwa na akwụbeghị ụgwọ ọnwa mana ego kọrịa na nwoke ma na nwoke adịrịsị ka ọ na-adịbu ịfụ na ọ ga na-anata n'ụlọ n'oge ọ bụrụ na ọ bụ nwoke ga-abụ mgbe ego dị ya n'akpa na ọ da-anata n'ụlọ na ọ na-apụ n'iro jee na-aṅụ nkwụ na ndị ọyị ya ego ahụ ka ịfụ ọ ga-agbanata n'ụlọ maka na ọ chọrọ ọpụ ebe a ka ọ dị egote na mmanya ọ na-anatazi n'oge ọ nata Ikekwa ọ bụrụ na esi ji tata na esiri ji agwọrọ agwọ ji agwọ na akwụkwọ nri agwọ eji akwụkwọ nri wee gwọ ọ ga-erikọrịcha ya kene nwunye si ya na osika na ọtọka ọ na-akpọ ụla echi niile o jekwa nata ọ bụrụkwa ji a ka esikwa ikekwa esiziri esuri esuru na mmanụ ya bụ nwoke ga-erikwa ya bụ ji sikwa na ọtọka na ọma aga na ọiyo nke aga nwanne echi ọ natakwa ọlụ ọ bụrụkwa na ji ahụkwa ka esikwa kesi esizi e nke ahụ ji awụ ji porridge akwa ka awa mhm, ji porridge ọ ga-erikwakwa ya si ha n'ọmaka na ji nke atọ aga nke a nke ọzọ orichaa ya mana mgbe ọ ga-ejidezi ego n'akpa ikekwa akwụ ọnụ ụgwọ ma ọ bụ na ego abatakwa abatago ibutezie ji ahụ ụbọchị ọzọ bụ ihe ọgwa gị na ji na-emezi ya na ji ahụ adịghịzi mma n'arụ mana ọji a ka ọ na-erikwa kemgbe a ego karịa n'akpa oloto n'ilo ọ ga na-anatazi n'oge maka na o nwere gị o nwere kọchịkọchị na akpịa ifugie abịa n'ihe gbasara mmekọ nwoke na nwaanyị na na nwunye na-ekwu maka ndị ngolu di ndị nwaanyị ọ bụrụ na nwoke ejighị ego na-akpa ụfọdụ ụmụ nwoke na fe ejiri ego na-akpa o nwere ka ọha ha ikekwa ego kọrịa ihe dị ka ụfụ ọnwa ma ọnwa na-abụ nwoke ihe si wee dị ịfụ na oge ọbụla na ukwu nwunye ya ọ bụgo nnọọ ukwu nwunye nọọ ikie dịka ike pas ọ ga na-amagharị okirikiri ụtụtụ efi si mgbe ọbụla ahụ ya kwụ ọtọ nwunye ya ka ọ ma ọ na-asị ya na o nwere onye dịka ya nke a nke ọzọ ịghọtago ọ na-atụ ya mana mgbe ahụ ọ ga-ejidezie ego ego ahụ batazie ewu ọ gwazie gị na na ọ bụrụ oge ọbụla ka a na-eri ofe egusi ofe egusi ka ọ gaa ka o rie ofe ọgbọnọ ifuzie ya mgbe ahụ o lote na o ndị aba aba otere nọ n'ilo ifia ole ego a jeje kwụọlụ ụmụ nwanyị ụgwara fel jeje kwụrụ ya n'ilo ịghọtago mana mgbe ego adịghọ nwunye ya ahụ nwere onye ruru nwunye <laughs> mana o jidego ego lote na onwere ndị nọ n'ilo kedu ife ife a kụziri gị ifuru nwoke ifuru nwanyị ego na-agbanwe mmadụ ma ibu nwoke ma ibu nwaanyị kedu ebumnobi gị n'ife a gwa m n'ebe a na-edepụta ebumnobi daalụ